Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 8, Dialogue for Listening. Olee nga anyị nọ ugbu Anyị nọ n'ọlụ. Ee, anyị eruwela Owere. Ọ dịghị Owere gara dị anya nga. Agụ abịala m. Anyị nwere ike ịkwụsị ihe. Ọ dị mma anyị ga iri n'ahịa dị anyị n'ihu. Dialogue for practice with build-ups. Olenga. Olenga. Ubua. Ubua. Or. Ubuo. Ubuo. Olenga anyị na ubuo. ole ndị anyị ugbu o? anyị nọ n'ọlụ anyị nọ n'ọlụ anyị eruwela owere ee Anyị eruwela owere? Gala. Gala. Anya. Anya. Ọ dịghị owere gala dị anya nga a. Ọ dịghị owere gala dị anya nga a. agụụ agụụ inwe inwe inwe ike inwe ike ịkwụsị ịkwụsị rie rie agụụ abịala m anyị nwere ike ịkwụsị rie ihe abịala m anyị nwere ike ihe ihu ihu ọ dị mma anyị ga-iri n'ahịa dị anyị n'ihu Ọ dị mma, anyị ga-eri nri n'ahịa dị anyị n'ihu. Dialogue for practice without build-ups. Olee nga anyị n'ugbu o? Olee anyị n'ugbu o? Anyị nọ n'ọlụ. Anyị nọ n'ọlụ. ee anyị eruwela Owerri ee anyị eruwela Owerri ọ dịghị Owerri gara dị anya nga ọ dịghị Owerri gara dị anya nga Agụ abịala m anyị nwere ike ịkwụsị ihe agụụ abịala m anyị nwere ike ịkwụsị rie ihe ọ mma anyị ga nri n'ahịa dị anyị n'ihu ọ dị mma anyị ga-iri nri n'ahịa dị anyị n'ihu Dialogue for comprehension. Ole nga anyị n'ugbu a. anyị nọ n'ọlụ ee anyị eruwela Owere ọ dịghị Owere gara dị anya nga Agụ abịala m anyị nwere ike ịkwụsị iri ihe ọ dị mma anyị ga-iri n'ahịa dị anyị n'ihu Drill 8.1 Drills on the negatives of stative and auxiliary verbs with the suffix he or he. Useful word ikwu ikwu amaghị m ihe chọrọ ya ọ maghị ihe ị chọrọ ndụ ndụ amaghị ihe ị chọrọ iri ndụ amaghị ihe iriri anyị anyị amaghị ihe iriri kinyere amaghị ihe riri. Ịzụ. Chinyere amaghị ihe ịzụrụ. Mụ. Amaghị m ihe ịzụrụ. ha amaghị ha ihe ị zụrụ ikwu amaghị ha ihe i ya ọ maghị ihe i Part B with echa to want, high-low verb. Achọghị m ịga mmiri. Ya. Ọ chọghị ịga mmiri. Njọkụ. Njọkụ achọghị ịga mmiri. ịbịa nga a ndị ọka achọghị ịbịa nga ha achọghị ha ịbịa nga Chinyere Chinyere achọghị ịbịa nga a ịhụ dọkịta Chinwe m ịhụ anyị achọghị ịhụ dọkịta

Mu achọghị m Part C with inwe to have a high class verb. Enweghị m Ya. O unere. Anyị Anyị enweghị unere. Akwa Anyị enweghị akwa. Ndụ Ndụ enweghị akwa. Uyo, ndị enweghị uyo, ha enweghị ha uyò azụ enweghị ha azụ post office enweghị ha post office ndị ọlụ ndị ọlụ enweghị post office anụ ndị ọlụ enweghị anụ ị anụ mụ enweghị m anụ Part D with ewo to be, a class H verb. Ahụghị m onye Owere. Ya, ọ bụghị onye Owere. Chinyere, Chinyere abụghị onye Owere. Ha. Huh? ọwụ ha ndị Owere Aba awụ ha ndị Aba anyị anyị awụghị ndị Aba Amerịka anyị abụghị ndị Amerịka unu unu abụghị ndị Amerịka mụ abụghị m onye Amerịka Owere ahụghị m onye Owere Part E with eno to be at ọ nọghịla uyo mụ anọghị m n'uyo njọkụ njọkụ anọghị n'ụyọ l'ahịa njọkụ anọghị l'ahịa anyị anọghị anọghị ha n'ahịa la skul! anọghị ha na skuul unu ha anọghị la skuul gị ị school skuul ị nọbụla skuul Part F Questions with Negative Answers. Ị ma ihe mm amaghị m ihe ọ chọrọ inwe nwere ihe ọ chọrọ mm enweghị m ihe ọ chọrọ unu unu nwere ihe ọ chọrọ mm anya nwere ihe ọ chọrọ azụ unu nwere azụ mkpụ anyị enweghị azụ ya o nwere azụ o nweghị azụ iwu ọwa azụ ọwụghị azụ onye Owerri ọwa onye Owerri ọwụghị onye Owerri Chinyere. Chinyere ọwa onye Owere. m ọ bụghị onye Owere. Dọkịta. Chinyere ọwụ dọkịta. m ọ bụghị dọkịta. Drill 8.2 The negatives of verb phrases with na, la, ga, and je. Part 1 Class H verbs. Part A Anaghị m eri azụ. Anyị. Anyị eri ire akwa anya anaghị ere akwa ha anaghị ha akwa ya ọ naghị ere akwa ego akwụkwọ ọ naghị agụ akwụkwọ ndụ ndụ anaghị agụ akwụkwọ iku ndụ anaghị eku mmiri mụ anaghị m eku mmiri iri azụ anaghị m eri azụ Part B Questions and Negative Answers. Unu na-eri azụ? ọ dịghị anyị anaghị eri azụ ha anaghị eri azụ ọ dịghị anaghị ha eri azụ ịkụ nkwụ mana ha akụmkpụ ọ dịghị anaghị ha akụ nkwụ ghe ịla akụ nkwụ ọ dịghị anaghị m akụ nkwụ ịṅụ mmiri ị na-aṅụ mmiri ọ dịghị anaghị m aṅụ mmiri chinyere chinyere ọ na-aṅụ mmiri ọ dịghị ọ laghị aṅụ mmiri ịsa akwa chinyere asa akwa ọ dịghị ọ laghị asa akwa unu Unu na-asa akwa? Ọ dịghị, anyị anaghị asa akwa. Iri azụ. Unu na-eri azụ? Ọ dịghị, anyị anaghị eri azụ. Part 2 with Class HL verbs. Part A. Anaghị m aga ụmụahịa. Njọkụ. Njọkụ alaghị aga ụmụahịa. Ịrụ ọrụ. ọkụ anaghị arụ ọrụ anyị anyị anaghị arụ ọrụ ịbịa ahịa anyị anaghị abịa ahịa anaghị ha abịa ahịa ilu uyo anaghị ha ala uyo mụ anaghị m ala uyo ego ụmụahịa anaghị m aga ụmụahịa Part B questions and negative answers. Leje ahịa mm anaghị m eje ahia. Amakọ Amakọ ọ na-eje ahịa? Mm, ọ naghị eje ahịa. Ịrụ ọrụ Amakọ na-arụ ọrụ ọ naghị arụ ọrụ unu unu na-arụ ọrụ anyị anaghị arụ ọrụ ịlụ ụyọ unu na-alụ ụyọ Mm-mm, i anaghị alụ yo. Ha anaghị alụ yo. Mm-mm, anaghị Part 3 with Class L verbs. Part A. ọ laghaghị ịgbụrụ mụ anaghị m agha ịgbụrụ ịza anaghị m aza ezi Tinha. Tinha na Azeji. Ịkọji. Chinara anaghị akọ ji. Ha. anaghị ha akọ ji ede anaghị ha akọ ede anyị anyị anaghị akọ ede ịvụ Anyị anaghị avụ ede. Amako Amakọ anaghị avụ ede. Part B questions and negative answers. Ile akụ ede. Ọ dịghị anaghị m akụ ede. unu unu na-akọ ede ọ dịghị anya anaghị akọ ede ịghọ egboro unu na-ayọ egboro ọ dịghị anya na ya egburu ya ọ laghị egburu ọ dịghị ọ ifo eji Ọlafọji ọ dịghị ọ naghị afụ eji ghe laa eji ọ dịghị anaghị m eji End of Unit 8.